arọ ọgwụ ka anyị na-agwọ nkwụ na nkwụ pịatụkọ igu na igu pịatụkọ mụ na ọmụ pịatụkọ ka e were mara nkwụ ka nkwụ eyi oke nkwụ bụ ọkara ọkara eburu nke onye ọzọ gbajuo nke m odogwu a na-aṅụrụ ọkara iko nkwụ ee aka ka aka gbajie aka agwa eriri bịa ọma ebu ọcha achasị bute ọcha achasị bute arọ <laughs> dibịa ka anyị na-eme ọgwụ ka m na-agwọ ime m na ọgwụ na enu ọgwụ ka m na-edinọ ụtụtụ ehihie abalị ọgwụ ka m na-eri <laughs> arọ ọgụ mhm. ụwa what is the meaning of this kedu mgbe ị kenyere akwa reda landlord good morning ka ekwe ụdị ajụjụ ụdị ajụ ị na-ajụ ihe oge m kwabatara ebe a gwa ngụ na dọkịta oh, ọ dị dọkịta mba ama awa ọkụkọ ahụ mba ọ ya awa ọkụkọ maka akpabatachakwene m okpokara ma ndị ichie ma ndị mbụ ma ndị egede ma ndị eh, eh, angels ma ndị energies of universe kpọbata ị na-asị na oyi ha wọk na be ma mba ajụm ị ga-akwapụ na mbịa ị na-emebikoro m ihe m na-eme ị nakwa abịa ịpụwa na shọpụ adakwa m abịa ebe ahụ nye gị nsogbu o helo egotesigo m ihe ndị ahụ ọkwa ewu ọcha ka unu gotere akwụ m ụlọ ego ya egote ebe ewu ọcha isi na ịchọrọ ka arụ ọrụ gọrọ ka aka gụchawa ego ya na-abata n'elu na ata ọ ihe ikwuru ewu ọcha ka eji arịa na kachi so na mba ji ngwara ụnụ o nwere ụmụ irigiri ihe ngwachara ma ose ma kọrị ma kerefich ma magị e, ọhịa ndị ya e ejebe were abịara bịara ebe e. ya nwekwa na nwe bi ya ha bata ebe ahụ onye na-ekwu enwere nsogbu mba bịaba ya bụ onye na-ameghị ya onye na-enye ọgwụ o nwechara ka o siri dị isi na onye ka ị na-enye ọgwụ ngwa che ka m bịa ya sonye ụkwụ ka m bee ya isi mba abatakwo naijiria ịbịa teki ụdị riski a biko biko gee ntị onye abụọ ọ na chen ka ọ na-ekwu ihe a gee ntị ọkọtụọ na ụdị amoosu landlord pụtara negodo good pepper soup mmadụ o tata ụdị kachi mebisịa mmadụ ọrụ